AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nzukọ n'ụbọchị taa ka ọ gaziere gị nwanne m nwoke nwanne m nwaanyị ka mara nke chineke soo gị ka udo ya na-achị n'ime obi gị anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa sị nkọcha nke chineke na-anaghị egbochi nkọcha nke chineke na-anaghị egbochi isiokwu nke ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche na-eme ka anyị mata sị na ọ dị nkọcha nke Chineke na-anaghị egbochi mgbe anyị na-aga n'iru ọ ga-edo anya ọ bụrụ na anyị nwere ike icheta mgbe anyị palitere isiokwu a mgbe anyị na-ahazi ihe mgbe gara aga emere ka anyị mata sị na mgbe ahụ Chineke kpọrọ Abraham ya na Abraham ịmalite njem na Chineke gọziri Abraham mgbe Chineke gọziri Abraham Chineke wee mee ka o doo anya sị na onye ọ bụla nke kọchara Abraham na ya onwe ya ga-akọcha onye ahụ ma emesịa mgbe isak na-agọzi jekọb nwa ya o mere ka o anya na onye ọbụla nke na-akọcha jekọb a ga-akọcha onye ahụ ọ na mgbe onye amụma balam gọziri ụmụ isrel dịka ndị nke chineke e mere ka nke a pụta ihe site n'ụzọ dị otu a chineke wee nye jekọb na ụmụ ya nchekwa ndị bụ ndị juu niile jehova kpuchitere ha site n'ọnụ onye ọbụla nke pụrụ ịsị na ọ na-akọcha ndị juu ma dịka isiokwu anyị n'ụbọchị ndị a si na-aga nke a bụ naanị nkọcha nke chineke na-anaghị egbochi nkọcha ahụ nke mmadụ nyakwasịworo onwe ya chineke agaghị egbochi ya otu aka ọ dị mụ na gị n'ụbọchị taa ndị na-aworo jizọs kraịst ndị kpọworo onwe anyị ụmụ nke chineke ndị si na anyị bụ ndị nketa nke ngọzi nke ebraham site na ọgbụgba ndụ ọhụụ nke jizọs kraịst nyeworo anyị n'ọgbụgba ndụ a gị onye mụ na ya na-atụgharị uche ka e mere ka ọ pụta ìhè na chineke na-egbochiri ụmụ ya nkọcha nke si ebe ọ bụla osi chineke na-egbochi ya ma naanị nkọcha ahụ nke chineke na-anaghị egbochi bụ nkọcha ahụ nke onye ọ bụla nke kpọrọ onwe ya nwa chineke jiworo aka ya nyakwasị onwe ya gịnị ka anyị na-ekwu okwu ya gịnị ka a na-achọ iwepụta ebe a na nkọcha ahụ nke ịnyakwasịworo onwe gị n'isi ọ dịghị mgbe chineke ga-egbochi ya ọ ga-adakwasị gị n'ụzọ dị aṅaa mgbe ị ga-anọ ga-atụpụ aka gị sị kama m ga-ahapụ imechi ezinụlọ a ọ kakwa mma ka m nwụọ kama ihe ga-agara onye a nke ọma mere ihe niile m nwere ọ dị ihe ọ bụla ọ ga-efu m imechi ọnụ ụlọ a aga m eme ya ịhụ na nwatakịrị a kama nwatakịrị a ga-adị ndụ gawa n'ihu chineke wepụ ndụ m gị onye mụ na ya na-atụgharị uche mgba ị na-ekwu okwu ilu ndị dị otu a emegide mmadụ ibe gị onye chineke kere eke gị kwuo ya kpọọ ya mkpa gịnị ka anyị na-akpọ ịkpọ mkpa ị ga-ahụ ụfọdụ n'ime anyị ha ekwuo okwu ha sị n'ezie na ha kwuru ihe a na ha miniri ya ọ bụ ya bụ ihe m na-achọ ime ka anyị ghọta nke a bụ ịkpọ okwu mkpa iji obi gị niile kwuo ya chọọ ka o ree kama m gị hapụ ịnapụta ndị ala ọ kakwa mma ka ego niile m nwere gwụ gị onye mụ na ya na-atụgharị uche mgbe a na-aba ụdị mba biko anyị nwere ike icheta uche anyị nwere ike ịmata na o nwere nhụku n'ebe anyị onwe anyị nọ eleghị anya ndị a asị kama a gị hapụ ịnapụ ha ala bụ ụmụ na-enweghị nne na nna ọ dị nwatakịrị ihe nna ha hapụrụ anapụ ha ya ndị a nọ n'anya mmiri ehihie na abalị eleghị anya ọ bụ nwaanyị na-enweghị di eleghị anya nwaanyị a enweghị nwa a na-achọ otu o si esi n'ezi ahụ apụ gị suo aka n'ala si nke a bụ ihe ga-eme ma o meghị mara na ọ bụ mụ mgbe anyị na-ekwu ụdị okwu a anyị echefue na anyị bụ aja anyị echefue na ọ pụrụ ịbụ nwa mgbe nta achọwa anyị aga ahụkwa m mgbe ị na-anyakwasị onwe gị nkọcha ndị a niile n'ihi na mgbe ị na-akọcha onye ahụ eleghị anya ọ dịghị ihe o mere ọ ga-esi anya nkọcha ha ghara ịlọghachiri gị gị bụ onye nna gasị kama ihe ga-agara nwa gị nke ọma na ọ kakwa mma na ị nwụrụ chekwa uche onye nne ga-anọnụ ehihie na abalị ọ bụ eso nwa ya ọfọ chekwa uche gị onye mụ na ya na-emekọ ihe n'ụbọchị taa ga-anọkọta gasị mmadụ ibe gị ọ ga-agaziri gị ihe a emere gị gbawara gị obi na-ewuta gị ọ dịghị ụzọ ọzọ anyị pụrụ isi leba ya anya ọ bụ naanị mgbe anyị bịara chọọ otu anyị ga-esi tinye onye ahụ na gbalụ gbalụ mmadụ ga-agawa njem ga-aga site n'ikike mmụọ ọjọọ mee ka onye ahụ ghara iru njem ahụ ọ na-aga nwanne gị nwoke ga-eweta ego na-ata ahụhụ sị biko mekọtara m otu ọnụ ụlọ ga-ewere tinye n'akpa gị ọ bụkwana ma gị na-eme ezi ekere ka ọ baa gị na onye a gaasị ọ ga-aba ya gị onye ọpara na-anaracha ihe niile nke ezinụlọ nwere ọ bụ naanị gị ka a mụrụ ịnwụọkwanụ nwụọkwanụ echi onye ọzọ mkpụrụ ọpara ụmụ m ha ka gị keta oke onye nna ha bụ ọpara gị onye igbo mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa naanị ihe m chọrọ ịgwa anyị bụ ka anyị wepụ onwe anyị na nkọcha ndị ahụ chineke na-apụghị ịbụ onye ogbugbo onye anyị n'ihi na ngwa ngwa anyị kpọliri nkọcha ndị a ha ga-abịa ọ bụrụ na anyị bụ ụmụ chineke biko ka anyị si n'ụzọ dị otu a wezụga onwe anyị okenye eze nlewemchi anyị na-ekele chineke n'ime ndụ gị na ndụmọdụ nke ị nyere anyị n'ihe gbasara ezinụlọ n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka udo na amara chineke na nduzi chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yaho dtcom maọbụ ma ọ bụ awrnigeria at gmail ezi nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọọ ma anyị ga-ewetara anyị abụọ ma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke nọ na njikere ka anyị tinye ya n'ekpere ọtụla egwu ọtụla egwu gị ka m nọnyere ọtụla egwu ọtụla egwu gị ka m nọnyere

egwu dị ụwa ga-akwụsị ụwa juru na nsogbu ụwa juru na nsogbu olee mgbe nsogbu ụwa ga-akwụsị chineke kpughere anyị mgbe nsogbu ụwa ga-akwụsị amara dị ike nke ezobere n'okwu chineke pụtara ndị gị ihe n'ime ọnọdụ anyị niile dịka anyị na-anụ olu a ugbu a onye nwe m kpughere anyị n'ụzọ ga-akasị anyị obi ọchịchọ gị nye anyị imeela ebube lekwa oru gị nwaanyị ana m emikpe onwe m n'ime ọbara gị kwuo n'ime m kasie ndị gị obi bụ ndị na-anụ olu a ugbu arịọ m n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen o nwere mgbe nsogbu uwe a ga-akwụsị a ajụọ ya dịka ajụjụ gịnị bụ ọsịsa ya n'ime akwụkwọ nsọ ka anyị gaa n'akwụkwọ mkpughe isi iri abụọ na otu ana m agụ amaokwu nke anọ o nwere mgbe nsogbu nke ụwa ga-akwụsị <laughs> ebe ahụ si otu a chineke ga-ehichapụ anya mmiri niile ọbụla n'anya ha ọnwa agaghị adịkwa ọzọ iri uju maọbụ ịkwa akwa maọbụ arụ ụfụ agaghị adịkwa ọzọ ihe mgbu niile agabigawo ee nke bụ na nsogbu uwe a ga-akwụsị otu ụbọchị <laughs> nsogbu uwe adịghị chineke mma n'obi chineke kpọrọ ikpe na-ezighị ezi asị chineke na onwe ya maara ọnọdụ ndị ya ihe ọ bụla na-adịghị mma malitere n'ụnwere ụbọchị ọ ga-akwụsị chineke na onwe ya kwuru na akwụkwọ ndị ikpe nke abụọ isi abụọ okwu nke iri na asatọ ee ọ sị na ọbụnarị ndị a na-emegbu emegbu mgbe ha na-asụ ude na chineke nụrụ ude ha n'oge ahụ obi anaghị adị chineke mma mgbe ndị ya na-asụ ude n'ihi mmegbu ọ bụrụ na ịgụ ebe anyị ga-ahụ ka ndị Izrel tikwuru chineke sụọ ude n'oke olu akwụkwọ nsọ kwuru hoo ha ee na chineke nụrụ ude ụmụ ya soro n'oge ahụ chineke anaghị achọ mwụfu ọbara na-awụfu ebe niile a na-egbu ndị aka ha dị ọcha kwa izu kwa ụbọchị mwụsi ọbara ebe niile ihe ọjọọ na mpụ na arụrụ ala ebe niile a onwere mgbe nsogbu ụwa nke a ga-akwụsị akwụkwọ nsọ mere ka anyị mara na chineke ga-eme ka ọ kwụsị na mgbe na-adịghị anya chineke maara ihe mgbu anyị niile ekpere anyị niile na arịrịọ anyị niile ọ na-erute ya ntị ịsụ ụdọ anyị niile ọ na-erute ya ntị nsogbu anyị niile naanị ya maara ekpere ọbụla anyị rịọrọ na amara oge ọbụla anyị kpọkuru chineke mgbe ọbụla anyị si ya onye nwe anyị bịa were ọnọdụ ee kasara chineke ihe gbasara nsogbu gị ọ ga-eme ka obi ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ ihe mere nke isii isi iri abụọ na itoolu ana m agụ ya ruo na isi iri atọ ọ sị na ekpere ọbụla arịrịọ amara ọbụla nke ga-adịrị mmadụ ọbụla ma ọ bụ ga-adịrị ndị gị niile bụ Izrel ndị ga-amara nwoke ọbụla ihe otiti ya na ihe mgbu ya o wee gbasaa ubu aka ya abụọ kpee ekpere n'ụlọ adị gị onwe gị sikwa n'eluigwe bụ ọnọdụ gị guzosiri ike nụrụ gbaghara nye nwoke ọbụla dịka ụzọ ya niile si dị onye ị maara obi ya n'ihi na gị onwe gị ya mawa obi mmadụ niile naanị gị a ah! ọ maara obi niile nọ na nsogbu ọ maara obi niile nọ n'anya mmiri ọ maara obi niile nọ n'iri uju ọtụtụ nọ n'anya mmiri taa na ọnụ iri uju nọ na nsogbu ma ọ bụrụ na anyị ele anya anya dịka ihe anya na-ahụ ị ga-eche na ihe niile zuru oke aa ah, ah! ya onwe ya sị na naanị ya maara obi niile ọ maara obi nsogbu niile ọ maara ịsụ ude niile ọ maara anya mmiri niile n'ime nsogbu nke ụwa ee ọ nyere anyị ohere ka anyị kpokuo ya ma ọ bụrụ na ịgụ akwụkwọ ma isi atọ amaokwu nke atọ ọ sị m unu kpọkuo m n'oge mkpagbu na ya ga-ịza unu ọ bụghị naanị na ya ga-aza anyị na ya ga-eme ka anyị mara ọtụtụ ihe omimi ndị anyị na-amaghị n'ihi na ọ dị ihe omimi nke na-etinye ndị ya na nsogbu ọ dị ihe omimi nke na-etinye ndị ya n'oke iri uju ọtụtụ ihe omimi dị nke na-etinye ndị ya n'anya mmiri kwa ụbọchị ọtụtụ ihe omimi dị nke na-ebute oke mwụfu ọbara ebe niile ọtụtụ ihe omimi dị nke na-etinye ọgba aghara n'obodo anyị niile chineke si ma anyị kpọkuo ya n'oge mkpakpu ndị a ma anyị kpọkuo ya n'oge nsogbu di a na ya onwe ya ga-aza anyị ee na ya onwe ya ga-aza anyị ọ bụrụ na ị gụọ akwụkwọ ọlụ ndị ozi isi iri asaa ma okwu nke iri abụọ na asaa ọ sị ma anyị chọọ chineke ma eleghị anya anyị chọọ ya anyị na-asụ isi n'ọchịchịrị anyị ga-achọta ya n'ihi na ọ bụ ezie na ọ n'ebe dị anya na-arụ anyị chineke anọghị n'ebe dị anya na-arụ anyị kama anyị na-asọ isi na ọchịchịrị ọ n'ebe dị anya na-arụ anyị ụmụ ya nọrọ na-asụ isi n'ọchịchịrị ụmụ ya na-ala n'ihi n'ihi na ha na-asụ isi na ọchịchịrị. oke nsogbu oke ihe ụfụ oke obi mgbawa oke arụfụ oke nrịanrịa emeela ọtụtụ ndị kwere ekwe abido sọwa isi na ọchịchịrị kama ọ sị ma anyị chọọ ya na ya anọghị anyị n'ebe dị anya asọla isi na ọchịchịrị nwa m chọwa m anọ m gị nso amaara m ihe niile na-agabiga chọọ ya ọ sị na ya na-akasi anyị obi na mkpagbu anyị niile ka anyị wee site na nkasi obi nke chineke nyere anyị kasie ndị ọzọ obi ọtụtụ nsogbu bịara anyị n'ụzọ anyị ọ bụrụ na anyị chọọ chineke ya bịa were aka ya kasie anyị obi ọ ga-erutekwara ndị ọzọ gị nwee ike gwa ha okwu chineke dị ndụ na mgbe o rutere gị na o mere ka ọ dịrị gị na mma ọ bụrụ na chi ahụ mere ka ọ dịrị gị na mma ihu onye ọnọdụ dịrị otu ahụ ị ga-eme ka ọ mara chi na-egbo mkpa ị ga-eme ka ọmarachi na-ehicha anya mmiri kama nsogbu bụ na ndị nke ya na-asọ isi n'ọchịchịrị ndị nke ya na-asọ isi n'ọchịchịrị asọla isi n'ọchịchịrị elekwana gị ihe na-agaghị akasị gị obi ebe okwu ya na-agbanye ume akwụkwọ aza ya isi iri isii na atọ ọ bụrụ na ịgụ amaokwu nke itoolu ebe ahụ si na mkpagbu niile ha ya ka a na-akpagbu gị nwa chineke a na-akpagbu gị gị nwa chineke a na-anara gị ihe ruru gị gị nwa chineke a na-anara gị ebe obibi gị gị nwa chineke na-anara gị ọnọdụ gị anara gị ọnọdụ gị n'ezinụlọ anara na ọnọdụ gị ebe ị na-arụ ọrụ anara gị ọnọdụ gị n'oge ọbụla anara gị ọnọdụ gị chineke na-akasi mina gị abụ obi akwụkwọ azụ emeela ka anyị na ụzọ ọbụla eji na-akpagbu nwa chineke atụla egwu ọ sị na ọ bụ ya ka a na-akpagbu na ọ bụkwa ihu mmụọ ozi ya ga-abịa zọpụta gị na ịhụnanya ya na ọmaiko ya ga-agbapụta gị gịnị mekwara na iji atụ egwu n'ime mkpagbu atụla egwu ọ bụrụ na ị maara nke ọma na akwụkwọ nsọ bụ e na emem ọ bụrụ na ị maara na akwụkwọ nsọ na okwu chineke niile bụ e ị gaghị atụ egwu n'ihi na onye nwe ụwa maara nsogbu ị nọ n'ime ya onye nwe ụwa maara mkpagbu ị nọ n'ime ya atụla egwu atụla egwu atụla egwu ụdịrị ọbụla iji na-ata ahụhụ bụla ọbụla isi na-ata ahụhụ ị ga-amata na chineke maara ahụhụ gị niile zekaraya tara ahụhụ ọ bụrụ na ịgụ akwụkwọ zekaraya isi nke abụọ amaokwu nke asatọ otu aka jehova nke usu niile nke ndị agha sịrị ọ bụ mgbe nsọpụrụ gasịrị ka ozuwo ka o ziworo m gakwuru mba niile nke ndị na-akpagbu unu n'ihi na onye na-emetụ unu aka na-emetụkwa nwa anya m aka Ịbụ bụ nwa chineke chineke ziri m bịa zie gị na onye na-emetụ gị aka na-emetụ nwa anya ya aka gị nwa chineke okwu chineke na-adara na ntị gị taa ịzọpụta gị na onye na-akpagbu gị na-akpagbu ya na onye na-emerụ gị ahụ na-emerụ ya ahụ na onye mega obi ntiwa na-eme ya obi ntiwa ọ bụrụ na ị soro m gaa kwa n'ihu n'akwụkwọ Jems isi mba amaokwu nke iri na atọ a ọ bụghị Chineke na-akpata nsogbu anyị ụzọ ọbụla nsogbu ji bịa hapụkwala Chineke aka jigidesie ya ike anyị na-asụ otu asụsụ n'Igbo anyị asị ngwere hapụ ukwu osisi n'aka akparala ya jidesie chineke aka ike n'ime nsogbu gị niile si ya na ọ bụ ọta gị n'ebe mgbaba gị ewusiri ike si ya na ọ dịghị ihe ị pụrụ ime ma ọ bụrụ na ị hapụ ya aka ya jigidesie gị ike ya ekwekwala ka nsogbu rie isi gị kpọwa ya ọ si n'ime nsogbu gị niile na ya maara ọ ga-anapụta gị n'ihe ọjọọ niile akwụkwọ Jems mere mekwara ka anyị mara na chineke anaghị eji ihe ọjọọ bụla nwa mmadụ a sịkwala na ọ bụ chineke butere gị nsogbu ee ọ bụghị chineke butere gị nsogbu n'ihi na chineke bụ onye ọ naghị eji ihe ọjọọ mụ mmadụ ya onwe ya adịkwaghị anwa onye ọbụla ọnwụnwa otu ọbụla ekwensu ji bụrụ ọnwụnwa bịa n'ụzọ gị kpọọ chinwe mmeri ọ maara ihe na-agabiga ọ ga-eme ka ọnwa ndị a niile gabiga mmeri abụrụ nke gị ka ị na-akpọ ya n'okwukwe ọzịza ga-abụ nzaghachi ya eluigwe gọzie anyị n'aha jizọs amen Unu anụla ozi ọma, unu anụla ozi ka anyị na-ewetara unu. otuto nsọpụrụ na ọjịja mma bụrụ nke chineke n'ime ndụ nwanne anyị nwaanyị Queen Grace Okechukwu imeela n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa arịa ekpere anyị mbụ ka ịhụnanya chineke amara ya na ngọzi ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs onye gere ntị imeela nọnyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gọzie gị ma na ezinụlọ gị unu emeela bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dotcom maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo